ụmụaka ndewonu ọ ka bụkwa onye nkụzi na maazị ọcha igbo tata na nkụzi nke nka nchọpụta na nghọta ụwa na ihe niile dị ya n'ime nke anyị na-akpọ basic sayensị anyị ga-elebanye anya n'ihe gbasara ike tata anyị na-ene anya n'ike nke agba atọ ihe anyị ga-amụta maka ya tata bụrụ gịnị ike na ụdị ha ya bụ ụdị ike dịgasị iche iche n'olu nwa bekee types of energy ụnụ mana e nwere ọtụtụ ike a kụziri m ụnụ izu ụka gara aga na e nwere ike nke na-esite n'anyanwụ enwere ike nke na-esite n'ikuku enwere ike nke na-esite na mmiri hmm? tata anyị ga-agbari ya hmm. kụzigoro m na ihe bụ ike ike bụ nkarama ahụ mmadụ nwere iji rụpụta maọbụ mepụta ihe ọ chọrọ maọbụ ihe dị ya n'obi maọbụ rụọ ọrụ ọ ya bụ ike cheekwana ụdị ike dị iche iche e nwegasịrị anyị nwere oge m kụziri ụnụ maka isi mbido ike ya bụ isi mmalite ike ya bụ sources of energy agwara m ụnụ maka anyanwụ agwara m ụnụ maka mmiri agwara m ụnụ maka ikuku gwa ụnụ maka nke na-enweghị nwogharị hmm, ndị nke gụnyere ike na-esite na unyi nọ n'ime ala ma ọ bụ anụmanụ na ụmụ osisi ndị nwụrụ anwụ hmm. na ike na-esite na mmanụ dị n'ime ala ya bụ crude oil tata anyị na-agbadizi ha ka anyị nezie ụdị ike dị iche iche ndị dịgasịna nke mbụ bụ na anyị nwere ike nke na-esite n'anyanwụ ya bụ solar energy ike nke sitere n'anyanwụ sola maka na anyanwụ na-enye ìhè hmm? Hmm. ọzọ anyị nwere ike nke na-esite n'ụda ya bụ sound energy ọ bụrụ na m na-ekwu okwu ị na-anụ olu m ọ ike na-apụ m n'ahụ ọkwa ike ka ntị gị ji anụ ya ihe ahụ m na-ekwu bụ ike ka ntị gị ji anụ ya ihe ahụ ntị gị na-anụ ka a na-akpọ ụda sound energy hmm? ya bụ na anyị nwere ike na-esitekwa gịnị na ụda sound energy ọ bụghị naanị sọ sound energy ka anyị nwere anyị nwekwara ike nke na-esite n'okpomọkụ ya bụ tamal o hit energy hmm? dịka isi bụrụ mmadụ dị ndụ ọ bụrụ na imetụ ahụ gị aka ị ga-ahụ na ọ na-ekpotu nwa obere ọkụ ọ bụrụ na isi ka a na gwumie ya n'ime ị ga-ahụ na e nwere okpomọkụ uzuzu na-esi n'ime a na-apụta ihe ndị a bụchakwa ụdị ike dịnụ a na-akpọ ya n'olu nwa bekee thermal or heat energy ya bụ ike okpomọkụ hmm? ike nke na-esite n'okpomọkụ thermal energy or heat energy hmm? Hmm. anyị na-enwezikwa ike nke onwe ike nke onwe na-ekewa ụzọ abụọ enwere nke nọ n'ọrụ nwee nke n'ọrụ onwe ya nọrọ nwayọọ hmm? mgbe ahụ ị nọ n'ụra na-ehi ụra ahụ gị nọrọ onwe ya ike nọ gị n'ahụ mgbe ahụ mana gị ihe ọ na-arụ ọ naghị arụcha ọrụ ọfụma ọ naghị eme ihe siri ike a na-akpọ ike ahụ dị gị na-arụ mgbe ị na-ehi ụra maọbụ mgbe ị na-ezu ike a na-akpọ ya potenshal energy ya bụ ike nke onwe ike kụjụrụ akụjụ anyị nwere kinetic energy dịka ugbu a m na-emegharị aka m na-ekwu okwu na-aga ije na-ede ihe a na-akpọ ya n'onu nwa bekee kinetic energy ya bụ ike nke onwe nke nọ n'ọrụ ụzọ ike abụọ a ka a na-achịkọta ọnụ na-akpọ ya gịnị ike nke onwe mechanical energy hmm? Hmm. achọrọ m ka ụnụ ghọta ya onwe ihe gbagwojuru gị anya cheta na ị ga-ezitere m ajụjụ gị na zim at mmụta dị ụtọ dot com hmm? ihe omume m ga-enye unu taa bụrụ gịnị depụtara m ụdị ike abụọ ị maara ma o nwegodo ihe ọzọ site na nkụzi nkụzigoro gị ebe a tata depụtara m ụdị ike abụọ ị maara hmm. cheta na ebe isi na-ekiri m bụ na mmụta dị ụtọ tv ị nwere ike sonyere anyị na YouTube at maaziagụ.com ị chọrọ sonyere anyị na Instagram Facebook and Twitter at aka m bụkwa onye nkụzi gị maazị Ọchadigbo na-asị gị ruo izu ụka ọzọ m ga-abịakwa ebe a iwetakwara ụnụ isiokwu ọhụrụ ya